ndị be anyị ndị nji jiri ebe n'ebe egburu a sịrị na akwụ achara n'ọdụ igo ọkawụ kawo ọgazi amaka e, na omenala igbo ndị be anyị e, e, esi m ọrụ na-abata na mgbede wee na-akpọ m gbarieri m gbarieri na njinji jiri na be otu nwoke anyị wee sị ka anyị gbadụ kitikiti wee bịaba ka anyị bịa na ụmara onye wụ njinji jirinụ na-asịrị na mm, egbe yiri n'ala ya nwe egbe yiri n'ala ka anyị sị na anyị abịa tata ka anyị bịa mara ife ọ bụ ọkwọ nya mụọ ọgazi amaka ejere na wee na-abata na be nyanwụ nwoke ka anyị wee mara na onye awụwo m jiri tata na egbe a sịrị yiri n'ala mgbede ọma nna ọ dị mma ụlọ kpọrọ na fon ụlọ mm, ọ dị ka ọ na ka m ya ok kpọrọ ya onye na kọmpaụnd a ka a sị nyanwụ jiri nwoke bi unu kpọrọ m na fon wee sị m ọgazi amaka m gbara eri na be ya ka m soro ewere anya fụkwa ife ọfụrụ na ife ọfụrụ karịrị ya Eh, eh, ka anyị cherizie ka anyanwụ nwoke pụta ka anyị na-ewe nkwube. Eh, ndebe anyị unu ezi anya ndebe anyị unu ya afụzi nyanwụ ụra nlọdụ nna anyị mgbede ọma ee darụghị nne e, e, e, akụ ewe bụkwa ogbe akwụ na be gị eziokwu na-agbagharị ebe a ka ife amedo nna anyị dodịa gosi anyị ndebe anyị ka ije jee n'ụnụnụ ka anyị were anya anyị fụrụ na-asịrị na egbe yiri na ana na akwa ụchara n'ọdụ ego hei ndebe anyị ọkwọ na eziokwu na-enebekwo n'ọkwọ na o mekwere eme aka oyiwo mere ogbe akwụ nke a abụrụ ọkwa the more you look less you see akụ oyibo akụ oyibo na-ekwonye nke a abụghị ọkwa the more you look na-enye ka unu nenenu nne ọkwanye ka anyị na-enenenu azụ na akụ ewu omiri ogbe akwụo na-ekwonye ọhọwo nke ahọwụ fim nke ahọ tv nke ahọwụ tv na-enekwa onye life and direct nke a melụ nke a melụ life ndebe anyị na-enekwa onu nke abụọkwa na asịrị na asịrị anyị jikwa anya ya afụ ogbe akwụ wee puo onu n'aka oyiwo nna anyị si n'ọnụ mgbe ka ife amerụ na mgbede ụnyaahụ ka o mere mbe ee na mgbede ụnyaahụ eh, eh, e, e, ndị mmadụ gbakọrọ ndị ọtụtụ ndị mmadụ anọchago na-eticha eh, wee sị na mma bịa mụwa ọgazi amaka na mma bịa ka m bịa ka m were anya m usoro kwafụ ọnya wife ka m sịrị ka m bịa ka m bịa ka m were anya m were ụfụ unu n'ezie anya ọnyawa koewo a na-ekwu mere nyawa akwụ ụdị ife a n'ọnụ nke a m bịaziri ka m werụzie anya m were fụ ei ọkwa ife a na-ekwukwa okwo na eziokwu ndebe anyị na-ekwu na anya ọkwa koiwo ọkwọ na akọ ewo mere ogbe akwụ rif and direct tata ka a na-afụ nke a n'ezie ọ na-afụ nyawa akụ iwo ka o bu akọ iwo n'elu onye wakụ iwo dị ife onye nwaka iwu ife n'ezi anya na-afụzi onye nwe ụgbọ akwụ ka o sikwara bịa na ebe a bịakwa minye ya afụ afụ na ife a na-ekwu n'eziokwu rie na ọ bụghị akụkọ ọ bụghị akụkọ ndị ngozi ka na ndị ya dị ka a na-akọ ife a na-afụ ebe a life and direct